ụwa a siri ike onye ọbụla bụ nke ya na-akpagharị uwe ezu oke achọrọ m ka anyị cheta na otu ihe si na dị ebe ndụ dị olileanya dị. otu onye zara aha si nke m jika nke anyị jika ya bụ ndụ a Chineke ji wee gọzie mụ na gị ụwa tụgharịba m mana ya egbu na m egbu maka na mkpọmkpọ ndụ ka ọnwụ mma onye nwere ndụ nwere olileanya na ihe ga-adị mma na taa ga-aka echi mma echi ga-aka taa mma nara m ihe niile mana adapụkwana m olileanya maka na ọ bụ olileanya bụ ihe na-edu anyị aga nwere onwe gị ndidi ndidi bụ ije ụwa nwere chukwu ndidi onye ndidi na-eri azụ ụkpọ achụna ụwa n'ike maka na ejighị ike eme ụwa ọchụ n'ike na ala n'ike ebutekwala chi gị ụzọ kwe ka chi gị bute ụzọ ihe ga-adịrị gị mma achụ n'ụwa n'ọkụ n'ọkụ ihe ọma na-abịara onye na-enwe ndidi chere oge Chineke oge Chineke ka mma mgbe oge ruru akwa mgbochi ga-etiwa ndị eji eji ga-enwere onwe ha a ga-atọpụkwa ndị ekere agbụ ejizina ndị ọzọ atụnyere onwe gị ma ọ bụ were onwe gị na-atụnyere ndị ọzọ akara aka na ibe ya abụghị otu chi onye na ibe ya abụghị otu onye ọ bụla nwere oge ya ụkwa ruo oge ya ọ daa ugo guzuo ọchakee ụwa abụghị ihe a na-eketa n'ike ụwa abụghị ihe a na-awata n'anya a sịkwala ka ị mee ya n'ike aka gị